AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ka Chineke gọzie gị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị nke taa n'ezie obi dị m ụtọ ịnabata gị n'ihe omume anyị nke a mere m narara gị enyefe n'aka nsọ nke Chineke narakwara ihe omume a na-enyefe n'aka nsọ nke onye nwe anyị na-asị Chineke biko due ụmụ gị nye anyị nghọta na oke n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị lebatụ anya n'isiokwu nke na-asị enweghị mmụọ nke inyere mmadụ aka enweghị mmụọ nke inyere mmadụ aka n'ezie ọtụtụ n'ime anyị anaghị enwe mmụọ ma ọ bụ inwe mmasị inyere mmadụ aka mmadụ nọ na nramahụ anyị abịachewe esi otu ole emere onye a ihe a na-anataghị ihe ọ bụla esi otu ole emere mmadụ ihe n'efu ma chefue na ọ bụ inyekwa gị onwe gị anata ọ dịkwanụ ihe ọbụla nke bụ nke e mere n'efu ọ bụrụ na onye ahụ akwụ gị na Chineke ga-akwụghachi gị gịnị kpatara anyị ji na-eleba anya n'ụzọ dị otu a ọ bụ na enweghị mmụọ nke inyere mmadụ aka na-enwe nhuku na-adịghị mma n'ebe m nọ n'ebe ezinụlọ m nọ n'ụzọ dị aṅaa anyị were Gehezi onye ọrụ Elisha n'akwụkwọ ndị eze nke abụọ ma ọ bụrụ na ị gụọ na isi ise site na amaokwu nke ise ruo na amaokwu nke ohu na asaa ebe a ka ị ga-enweta akụkọ nke gbasara Elisha bụ onye amụma Chineke na Gehezi bụ onye ọrụ ya na Naman bụ onye isi ọchịagha nke eze Siria emere ka anyị mata na Naman bụ onye ekpenta ọ bụkwanụ nwoke dị ike nke ịlụ agha doro anya ma nramahụ nke o nwere bụ naanị ekpenta nke ji ya ọ dị mgbe ọ ruru mgbe ụmụ Israel na-akpa agwa nke ọma abịa dọrọ ha n'agha laa n'obodo Siria otu nwa agbọghọ nke onye Hibru ya na neman bi bụ onye etinyere n'ụlọ neman ka ọ bụrụ ohu bụ onye kpọrọ nwunye neman si nna m ukwu pụrụ inweta ọgwụgwọ ma ọ bụrụ na o zute onye nke chineke n'ala samaria n'ihi na mgbe ahụ samaria bụ isi obodo nke jerusalem lee anya nwunye neman bụ nwaanyị ekwesịrị ịsọpụrụ bụ nwaanyị ekwesịrị ịkwanyere ùgwù jụọ m n'ụzọ dị anya ọ bụrụ na ọ na-akpazi nwatakịrị agwa olee otu nwatakịrị a ga-esi cheta na onye ya bi n'ụlọ ya ga-abụ onye kwesịrị ịnweta ọgwụgwọ onye kwesịrị ịnapụ nrịrịa nke a na-eme ka mmadụ bụrụ onye ya na mmadụ na-enweghị ike imekọta ihe Neman bụ onye isi agha ndị Asiria n'ihi na ekpenta apụtabeghị ìhè ebe ọ na-egbubesi mmadụ ụkwụ n'aka ịmara na ọ bụ nrịrịa dị oke egwu mgbe eji mee ka neman nụ ihe a neman e wee chọrọ ọbụna onye ozi nke chineke gawa samaria ma mgbe o ji ruo onye ozi nke chineke mere ka neman mee ihe nke o kwesịrị ime ngwa ngwa neman chọtara ọgwụgwọ ọlaọcha na ọlaedo nke o na ọtụtụ ihe ndị pụrụ ime ka mmadụ bụrụ onye a maara aha ya na ọtụtụ ihe nke ga-eweta ụba ọtụtụ ihe ndị nke ga-eme ka mmadụ bụrụ onye a na-akwanyere ùgwù bụ onyinye nke o bịa inye ọbụna oru Chineke ma oru Chineke si ee ọ bụghị nke a ka anyị na-ekwu okwu ya achọrọ m ka ị mara na onye amụma nke Chineke dị n'ala Samaria ya mere gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa otu ọ bụla o si dịrị gị na nramahụ gị niile na ezinụlọ gị udo adịghị ya nramahụ n'ụzọ niile m na-achọ ime ka ị mara na ọ bụrụ na ịtụkwasị Chineke obi otu ahụ Chineke si napụta Neman na nrịrịa ya otu ahụ ka ọ ga-esi napụta gị n'ezinụlọ gị na mkpa gị niile n'ụbọchị taa ma ngwa ngwa ihe na-agaje otu a obi adịghị Gehezi oru Elisha mma lee onye Chineke họrọ chọọ ịsachasị ya ụfọdụ n'ime anyị n'ụbọchị taa Chineke na-ahọrọ mụ na gị chọọ ịyọchasị anyị ma anyị ajụ a họrọ Gehezi Gehezi onye maara ihe dị n'etiti Elisha na Elija onye maara ọkpụkpọ ọkụ nke Chineke kpọrọ Elisha onye gara anata ikike okpukpu abụọ site n'aka elija site n'aka elisha ma ihe ndị a dum ka ọ tọrọ n'ala onwe onye ụba nkụta mpako ụdị nsọpụrụ aga na-enye ya ịkpọ ndị oru kpọjuo ụlọ ya bụ ihe gara Gehezi n'obi ya e si esi aṅaa ahapụ nwoke ya ya were ihe ndị a niile laa ngwa ngwa ka ekwensu batara n'obi ya esi aṅaa agwọ nwoke a nke efu nwoke a si aṅaa anata ụdị iru ọma dị otu a nke a apụghị ime ya chụrụ neman ga ngwa ngwa ọ nara ụfọdụ n'ime ihe ndị a wee lọta ka ekpughere elisha bụ nna ya ukwu ihe meworo ya jụọ ya isi ebe ole ya tụọ asị ngwa ngwa ọ na-atụ asị ka elisha bụrụ ya ọnụ ekpenta neman ga-abịaghachi gị bịaghachi ọbụna ụmụ gị gị onye na-ege ntị biko chetakwa na anyị bụ nna nke ezinụlọ chetakwa na anyị bụ nne nke ezinụlọ chetakwa na anyị na-etoru ihiwe ezinụlọ olee ụdị ndụ m na-ebi olee ụdị ndụ ị na-ebi ịhụna na ihe m metara na-enwe nhụkọ ebe ụmụ m nọ ihe ị metara pụrụ inwe nhụkọ ebe ụmụ gị nọ Chineke na-enye anyị ihe niile nke anyị chọrọ olee otu ọ ga-esi bụrụ ihe nramahụ nye mụ na gị ileta onye nọ na mkpa igboro mmadụ mkpa ka onye ahụ wee matasị n'ezie na Chineke na-adị ndụ biko olee ụdị ndụ ị na-ebi n'ụbọchị taa ị bụ onye nkụta ga-evuju obi ọ dịghị ihe ọzọ a na-ekwu ma ọ bụ nkụta akụnụba ihe ndị na-abaghị n'ihe ihe ji kpọọ ihe ndị na-abaghị n'ihe bụ na ime ihe kwesịrị gị ime jehova na-enyezu gị ihe ndị a okpukpu okpukpu biko leba anya n'ezinụlọ gị n'ụbọchị taa lee ụdị mmụọ nke ị nwere gị nwoke gị nwaanyị onye na-ege m ntị n'ụbọchị taa mara na ndụ ọ bụla nke ibiri na-ebizighị ebizi nwere nhụku n'ezinụlọ gị anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke bara gị ụba ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ihendonanarị ndị ahụ n'ụzọ gị ha tụrụ ma ha ihendonanarị ndị ahụ n'ụzọ gị ha tụrụ ihe ndị ọ na-emeri ndị ahụ n'ụzọ ihe atụ ewede ha n'akwụkwọ nsọ ewede nsọ ndị Joseph. ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa abụ unu dị ụtọ anyị na-arịọ ka Chineke gọzie unu ka ọ gbaa unu ume n'ihe ọ bụla nke unu na-eme ezi enyi m n'ọnụ nwayọọ mgbe onye mgbasa ozi Fraịde Egwim ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke eze ndị Igbo ndị ọma na-ege anyị ntị ọ bụ ihe inye Chineke otuto na ọ masịrị ya ikpughere anyị ọtụtụ ihe omimi site n'akwụkwọ nsọ ya dịka ọ chọrọ ikpughere anyị otu isiokwu nke dị oke mkpa n'oge a isiokwu ahụ sịrị Moses na amụma eburu gbasara Jizọs igosi anyị na Chineke tọrọ ntọala nke mgbapụta anyị siteri na agba ochie mgbe chineke hụrụ na mmadụ emehiela ya wee were akpụkpọ anụ kwara mmadụ uwe nke bụ ele ya anya chineke bụ onye mbụ chụrụ àjà n'ihi mmehie mụ na gị site n'iji anọ àjà ahụ na-atụ aka ọchụchụ àjà nke ka mma ọbụnarị Mozis ha nwere nhuku nke ihe kraịst bịara chụọ n'ihi anyị n'ihi na a na-akpọ kraịst nwa atụrụ egburu site na ntọala nke ụwa ụfọdụ ndị mmadụ na-eche na ọ bụ anyị nwa bụ ndị amara ruru a mara ruru ọbụnarị ndị nọ n'oge agba ochie n'ihi na ọ dị otu okwu nke pụtara ìhè mgbe chineke na-agwa nua ka ọ kwa ụgbọ akwụkwọ nsọ kwuru sị na nua hụtara amara n'iru chineke nke bụ ọchịchụ àjà nke jizọs chụrụ nagidere ma ndị ochie ma anyị onwe anyị bụ ndị ọhụrụ gịnị ka moses kwuru gbasara ọmụmụ nke ụmụ onye nzọpụta anyị na akwụkwọ detronomi isi iri na asatọ amaokwu nke iri na ise Otu onye nwe anyị ga-eweli onye amụma n'etiti unu na n'etiti ụmụnna gị dịka ya onwe ya nye onye amụma ahụ agachi weli ka unu ga-ege ntị ọ bụ okwu kwuru kwururi n'oge ochie olee onye bụ onye amụma ahụ nke ekpughere Moses ọ bụ Jizọs Kraịst gị lekwa anya akwụkwọ nsọ dịka Moses weliri agwọ n'ọzara otu a ka a ga-eweli nwa nke mmadụ elu ọ bụghị naanị nke a akwụkwọ ọlụ ndị ozi isi atọ amaokwu nke iri abụọ na abụọ na amaokwu nke iri abụọ na anọ n'ihi na Moses gwara nna anyị ha si na chineke kwere nkwa na ya agaji iweli onye amụma nye unu nke ga-adị ka ya onwe ya nke ndị amụma niile ọbụnarị samuel gbara ama banyere ya na ọtụtụ ndị kwukwara okwu ihe gbasara ya a nọkwa n'ụbọchị taa na-ekwu okwu ihe gbasara otu onye a onye ahụ bụ onye jizọs kraịst ebe m gụrụ ugbu a bụ ọlụ ndị ozi isi atọ amaokwu nke iri abụọ na abụọ ruo na nke iri abụọ na anọ ị hụla na ọtụtụ ndị amụma gbara ama ihe gbasara ọmụmụ nke agaji ime onye nzọpụta gbaa ama ihe ọ gaji ime dịka ọ pụtakwara ìhè n'ọnụ ọgụgụ isi ohu na anọ amaokwu nke iri na asaa ọ sị otu kpakpando ga-esi na Jekọb bilie ije na mkpanaka ga-esikwa na Izrel bilie otu kpakpando ga-esi na Jekọb bilie ije gị onye na-ege ntị nke a chetere m abalị ahụ ihe ukwu a mere Chineke wee wepụta kpakpando n'eluigwe ndị nọ na-echere ọmụmụ eze ukwu a wee hụ na kpakpando nke a pụrụ iche ha wee hụ na kpakpando nke ọ dịghị ihe a ga-eji tụnyere ya ha laghachi lee anya ihe okwu Chineke kwuru gbasara ihe gaji ime n'ọdịnihu gịnị bụ nramahụ anyị n'ụbọchị taa anyị a na-achọ ile anya na okwu Chineke ịmara ihe gbasara ọdịnihu mgbe ndị a biliri ije ha soro kpakpando ahụ ọ bụghị naanị na ha soro ya ha nwere ọṅụ pụrụ iche na ha mụọla onye nzọpụta nke ụwa nke pụtara na ndị a nọ na-ele anya oke mgbe ụbọchị si a sị na amụghị onye nzọpụta n'ụwa gịnị ga-abụ olileanya anyị ma akwụkwọ nsọ gbara amasị ha soro ya bilie ije nke ha soro ya bilie ije ha na-aga ruo mgbe ha garuru ebe kpakpando a guzoro ha jụọ olee ebe a mụrụ onye nzọpụta anyị ụwa akpọrọ hazi ha ebe e dotere ya n'ụlọ ebe ewu na-ata nri onye nsọpụta mụ ha were onyinye pụrụ iche nye ya ole gị ihe ị na-enye jizọs n'ụbọchị taa jizọs enyela mụ na gị onyinye kachasị ukwuu ọ chụọla àjà n'ihi mụ na gị ma gị onye na-ege ntị ana ya arịọ gị na onyinye kachasị ukwu i kwesịrị iwere inye ya bụ iwere chi onwe gị nyezuo ya si ya onye nwe m lee m were chaa m n'ihi na ndị niile were onwe ha nye jizọs adịghị onye ọbụla n'ime ha kwara ọta ihe ahụ nke e kwuru n'ọnụ ọgụgụ isiokwu na anọ amaokwu nke iri na asaa pụtakwara ihe n'otu aka ahụ na mkpughe isi iri abụọ na abụọ amaokwu nke iri na isii ọbụnarị Pita nke abụọ isi mbụ amaokwu nke toolu na mkpughe isi abụọ amaokwu nke iri abụọ na asatọ gịnị ka ebe ndị ahụ mere ka ọ pụta ìhè Jizọs n'onwe ya si mụ onwe bụ mgbọrọgwụ David mụ abụọ kpakpando ụtụtụ ahụ na-enye ìhè ị hụla ihe ahụ Moses dere n'akwụkwọ si na otu kpakpando ga-azọli ije si na jacob bilie na mmezu nke amụma ahụ mezuru n'ọmụmụ Jizọs Kraịst ọ bụ ya mere mgbe Aịzaya na-ekwu okwu na akwụkwọ Aịzaya isi asaa amaokwu nke iri na anọ ya si lee nwa agbọghọ na-amaghị nwoke ga-amụpụtakwa nwa nwoke a ga-akpọkwa aha ya Emmanuel nke bụ ma asụgharị ya Chineke nọnyere anyị ọ bụ jizọs kraịst n'ihi na chineke ahụla na e- mmehie akpala oke n'etiti anyị na ya ya dị ya mkpa ka ọ nọ ndị nke ya nso ka ndị nke ya nọ ya nso ya ewee zite jizọs kraịst ka o wee bịa bụrụ ihe ijuru obi n'ihi mmehie anyị ọ bụghị naanị ihe ijuru obi n'ihi mmehie nke anyị ọ bụ ihe ijuru ya obi n'ihi mmehie nke mba niile dị iche iche akwụkwọ nsọ mere ka anyị mara na ngwa ngwa ndị amamihe soro kpakpando a banye n'ụlọ herod ya ọ ga-abụ eziokwu na amụọla eze ọdọ ya ndị amamihe mgbe unu gara unu bata nọ n'ụlọ m aga m agakwaga kelee ya machi isi abụọ amaokwu nke iri na isii ruo na nke iri na asatọ na ọ bụghị ebumnobi ya ka ọ ga-akpọ isi ala kama ka e gbute onye nzọpụta mụ na gị ka mụ na gị hakwara inwe olileanya ọzọ ya mere o jiri mgbe ọ hụrụ na ndị amamihe a enyeghị ya ihe ọ chọrọ ya enye iwu ka e gbusi ụmụaka site na ndị gbara afọ abụọ gbadala okwu chineke wee mezuo nke si anụ m olu na rema richel na-ebere ụmụ ya akwa ọ dịkwaghị onye nkasi obi o nwere ị hụrụ na ọ gị ekwensu ka zọpụta mụ na gị ọ bụ ya mere o ji chọọ ka e gbuo jizọs ma n'ihi obi ebere nke chineke n'ihi ịhụnanya nke chineke n'ihi na okwu ya ọsị kama okwu ya ga-ela n'iyi ọka mma ka eluigwe n'ụwa gabiga ọsị na ya achọghị ka onye mmehie nwụọ n'ọnọdụ ya kama ka onye mmehie ọbụla gị chigharịa chineke hụrụ gị n'anya chineke chọrọ ka ị lọghachikwute ya mgbe ị na-alọghachikwute ya ọ ga-eme gị mma a mụọla onye nzọpụta kwere na ya ọ ga-adịrị gị mma n'aha jizọs bụ onye nwe anyị amen amen amen onye mgbasa ozi fraịde egwem imela n'ozi ọma nke inyere e anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka ịhụnanya chineke ngọzi ya dakwasị gị n'ezinụlọ gị imeela ezi enyi m na ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot maọbụ arigiria at gmail dot at gmail dot ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224. imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo